Igbo ka m mba ya ekene ụnụ amamma ọkụ na-enwusikwa ike ọ na-enwuzi ka ọkụ ndị naijiria ma afụzikwa ụzọ ebe a ọ bụ okenye ka ọ bụ ọkụ ndị nepa ndị obodo na ka ozigbo ọbụbụ si n'aka udo dị ụmụ ibe anyị si ka anyị kenee ụnụ n'ụbọchị nke taata n'ọnụ nwa bụ ndị ndị chukwu gọziri agọzi ọnụnwa bụ ndị ahọpụtara na agbụrụ anụnwa si na a ga-atọpụta ndị be anyị na-agbụ ama ma ndị mmadụ ọkwụkwa ihe ha abụ ha na-eche mgbe a fụrụ ewu ka o buo eriri na akpịrị ha wee mara na agbụ ka ọ bụ ha ma ha na enwere agbụ nke anaghị afụ anya as anyị si ka anyị kenegodi ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede kene eke kene orie kene afọ kene ngwọ kene ikwu na ibe kenekwe ndị nsọ ala kene ndụ ndozi ọdịnala igbo kenekwe ụmụ igbo ndị ihe anyị na-eme na-adịkwa mma kenekwe ụmụ igbo ndị ihe anyị na-eme na-anaghịkwa dị na mma maka na o taa okwere echi chi furu afọ ga-efo nkwụ maka na anyị ebughị ya na amụma ya n'ọkwa enweghịzi ụzọ ọzọ eji eze ụwa a niile enweghịzi ụzọ ọzọ o nwere wan audio vidio m fụrụ na fesbuk amagha m onye mere the vidio amagha m ebe ozi so the man wee na-akọwa ihe anyị na-agwa ndebe anyị si nsi ụbọchị na ọ gara n'ala Igbo amaghị m onye bụ ihe ahụ aja ọsụrụ m mmadụ sendere m the vidio ọsọ ya gara n'ala Igbo na-eme ndị mmadụ interview na ihe ọ na-afụ ebe ahụ na-adị veri sọpraiz response ndị mmadụ na-enye ya na ndị be anyị focusụrụ na immediate problem oh, the problem akwụkwọ ha na ha focusụ na immediate problem oh, nọ na ha amaghadị how to solve the immediate problem ya fọzikwa dị long ọ sị na ndị ugwu na-eburu moto buru young people bịa dọmpụọ n'ala igbo na-abụta ọzọ evriday by day ọwụgwọ onye igbo kwuru ihe ọwụkwa ha anyị nwakwuru ihe mana ihe anyị ji egwa ndị be anyị wụna na maka na ọ bụrụ na ị nweghị nsọ ala jikọtago ime a na-ekwu nsọ ala ndị mmadụ a na-anụgo ndị ọrụ anụ etiti emetapịtọsigo omenala igbo jikọtago so ha nụzie nsọ ala ha echekwa ma ọ bụ ihe ndị ọrụ anụ ha eche na ọ bụ ihe ndị ọrụ anụ ha ama ha na ihe a na-ekwu ebe a bụ okwu ọzọ nwere isi na ọ bụrụ okwu ndị okwu ndị nta aka ịghọtara so ihe a m tinyere ebe a na na Facebook a m wee na-ekwu okwu a na jee gee ntị gụọ ihe ahụ ọfụma gụọ ya ọfụma ịgụọ ya ọfụma ị mara ihe mere na inwe nsogbu ị asa ọfụma ya nsogbu ndị Igbo nwere na Naịjirịa ọ bụ nsogbu onye ọbụla nwere even na your own family personal family ọ dị nsogbu ahụ because nwanne nsogbu dị bụ adị dọọ ihe a na-ekwu bụ ka ị e ga-esi wee gboo mkpa mkpa dị adị mkpanụ mkpanụ mkpa dị bụ adị ọ dịrị adị ọ dị fụ ọ ga na-adịrịrị ihe a na-ekwu bụ kedu ka ị ga-esi egbo mkpa nwa ndị Igbo nwere nsogbu onye ọkụ mmanụ ụwa ma ndị niile nwere nsogbu ka ndị ugwu na-egwute mmanụ egwu godu ọrarị juru afọ ihe nwere ihe na-aga aga ebe ahụ mba ịghọtago so ihe a na-ekwu maka ya bụ kedu ka ị ga-esi egbo mkpa gị ndị igbo ji wee bụrụ ndị na-egbo mkpa tinye n'okwu ha na-ekwu tinye n'omume ha wee were nsọ ala igbo wee nye ụmụ ha si ụmụ ha na-ekwe ihe a jiri gaba mbọsị ọbụla ị hapụrụ ihe a ị na-egwu mmiri m gwara ụnụ mbọsị mbụ ị na-egwu mmiri mbọsị ọbụla ị kwụsịrị ife agaghị aha efe mmiri ahụ ị na-egwu erie gị ị na-efe aka gị mbọsị ọbụla ị kwụsịrị ife aka gị efe mmiri ahụ mmiri ahụ ị na-egwu orie gị mbọsị ọbụla ndị Igbo hapụrụ nsọala ala from that day on today nsọ ala abụghị jos ị na-aga n'iro isi ịfụ ịfụ ọkụkọ ya ha eri ịfụ nkịta ya ha eri ịfụ ewu ya ha eri ihe abụrụ nsọ ala nsọ ala a complete package way of life anticipate create a problem onwe ihe a na-akpọ Hegelian dialectic create a problem found a solution or use immediate problem to found a solution to it ọ ihe a na-ekwu maka ya nsọ ala abụghị jos na ekwu ndị the we anyị si wee ghọta ụwa nwa mere ihe ọbụla ndị Igbo nwere ha asị ọbụ arụsị asị ha arụsị asị ha ịghọtago so ọ bụrụ ihe a na-ekwu maka ya ama igwe ama igwe ama igwe ihe ụnụ na-akpọ arụsị bụ ama igwe ihe a wụ nothing ịkpụ arụ ama igwe gịnị bụ ama igwe gịnị bụ igwe ịghọtago gịnị bụ igwe ka a na-ekwu maka ya so all those things unu na-akpọ arụsị ibuche ọsọ the way esi wee mega educate ndị mmadụ aghọtara ihe a na-akọ ihe ahụ just a virus running inside people ịghọtago that's why m ji gwa unu na all the whole people na-asị arụsị kwụ arụ kwụsị arụsị arụ bido arụ asị ha arụ asị ha nwanne ndị ahụ just today are into lagoon ha na-aga n'ime lagoon because mmadụ ọ na-eme ihe ọ na-ama ha mmadụ anaghị eme ike nke oche arụ kwụsị arụ apụta aka na-ekwu na igini ịghọta ihe a na-akọ ala bikos ọnwụ na anyị ma ebe anyị na-eje anyị agaghị nọ ebe anyị nọ ndị na-ere okpete na-ere yabasị na-ere suya dị comfortable ndị nwa na onwe gị ịrụchara ụlọ elu na vileji rụọ panshọn you are not comfortable you are not happy onye na-ere yabasị dị happy ike na paakị na-aga obodo oyibo ọ bụ na trela na-abịa ala igbo ị na-adị redi na-apụ obodo oyibo na-eje dubai nyanwa adị redi na-abịa ana igbo ịrụsịa ụlọ ọbịawuru getman kpọrọ nwunye ya na ụmụ ya bịa kpọrọ the ho village ha niile bịa ebe ahụ dobe suya debe yabasị debe karọt debe okpete go i will stay here in the next 50 years that place will be their own naturally nature abhors a vacuum enweghị onye gị na ya na-anụ ọgụ kpaka m ịghọtago so ihe a bụ ihe a na-agwa ndebe anyị sinsi mana ịmana ị na-agwa ndị mana virus adịgo n'isi anyị oredi this virus bụ nsogbu anyị nwere tugas ndị Igbo ọ wụzi inside the problem ọ bụzi external because virus o once there is virus computer begin to have a problem only dis is external problem na ọ wụzi inside internal because awụ na ahụ adịghị gị na ahụ yaba gị the virus adịgo na ahụ gị oredi so all the whole problem na-enwezi bụ na ahụ ka o si apụta so virus adịgo n'isi anyị kịta so ihe niile anyị na-emezi na-awụzi ọ na-agazi against us as a people so anyị nwawụzi architecture of our own destruction na due to this virus mbọsị ọbụla anyị hapụrụ this program a na-akpọ nsọ ala aka mbọsị aha ka eriri ọnya mara anyị mbọsị anyị hapụrụ nsọ ala ka ọnya mara anyị isi na ị naghị ejezi ụka ị makwa na ụka wee pakeji you don't know esi naghị ejezi ụka ịchọziri ime omenala what is the package ka ekwedị the package you got to that is the case ọ bụghị about ị chọrọ ime omenala ịchọghị ime omenala kedu the package what kedu ihe wụ dị omenala ị na-achọ ime what is it at the first place ọ bụ ụkwụ a ka ụmụ gị ga-eji wee challenge tomorrow ọ bụghị ụkwa ndị China dị busy na enegoshieti na afrịka ha na-aga na anambra inegoshiti wit anambra pepl ka enye ha na ebe ha ga-arụkọsị ihe ọ bụrụ oge na chinese language ga-awụ ọficial na anambra ma ugwu awụsa ha ejego na kano negoshie wit emir of kano very soon a ga-enye ha ha na-abịa udo ịnọdịnasị arụ arụ ebido eh? anọdị na facebook na-akọgheri no plan nothing the gọọmenti na onwe is virus because ọwụ na ụnụ mara onye na-achị ụnụ onye isi ala ụnụ onye mara onye isi ụlọ ala ụnụ nwanne ị chọrọ ịma ka nwaanyị ga-adị ma ọ kaa nka nere nne ya anya ịghọtago nere nne ya anya ọ bahụrụ na mmadụ na-atụrụ onwe ya asị ọ dịghị ka nwoke ahụ nọ ebe ahụ nwere projekt o nwere ike inye nwa gị ga-abara gị uru no den onye ajụrụ ajụ anaghị achụ onwe ịghọtago mana ọ nwoke ahụ nọ ebe ahụ ndebe ha ma ụma hapụ ya ebe ahụ because ha mana onye ahụ na-aghara ha ma ụma hapụ ya ọ opportunity for them ka e wee nwee ike na-eburu ego na-arụ ihe ha na-arụ ndị nwa na onweghị enwe ha ajizi kpọsa ha akpọsa nke iji ere ere adị mma polisi adị mma kọtụma 100 eh? million ndị ugwu ha many group ka ndị ugwu nwere arịwa amaghị mma ha orukwere na ugwu awụsa niile amaghị mma ha orukwere 5 organization n'ugwu awụsa niile five group amaghị m ha ruru sọsọ n'ala igbo group enwere enwe millions of millions of group but apart from the e, e, upon these millions we cannot even found a solution one single solution one single one ọ bụghị ime the group wu solution ọ bụghị problem but kedu achievement of these groups kedu ihe intention of it mụ ha adịghị against anybody in any group mana ihe m na-ajụ kedu ihe anyị mepụtara goro with all this group group group ekwuo okwu ọdịnala ịmara ife ịmara ihe na-eme 1 million ọdịnala apụta ekwu okwu omenala 1 million omenala apụta ekwu okwu igbo 1 million igbo apụta ị ka asị ka ị mepee Facebook today the next day 200 million people e use the same nje mepee Facebook mana ha amakwa ha because onye amaghị ebe e nyiri ozi na esi abụọ ya mgbe anyị kwubere okwu ọdịnala ndozi ọdịnala Igbo ha anọghị ebe e nyiri ozu ha amaghị ihe anyị bụ n'obi wee na-eme mana duto na ọwụghị ihe ha chọrọ ka ị mee ka ị na-eme ha pụọ gamepe the sentence asị na nna ha ha nwere right to do chefuzie na ọwụ pakeji ka a na-ekwu okwu bọtụ ihe ị na-eme na ọwụ pakeji ka ị na-eme mba ọwụ pakeji den nke ihe wụ the intention nwanne oyima agwago m gị na oyima aka m ịgwago enwe ihe o nwere ihe dị iche n'ime oyim agwago m gị na oyima that's why ịfụ na ala Igbo anyị anaghị eme nwe netin because we are disintegrated anyị anyị because nwanne virus bụ virus that's why o nwere ike onye Igbo na-emewe ọfụma today now iji afụ onye Igbo ga-agba ya tako because ọ dị corrupted already ihe nnachi egwu na ebe ahụ ji atụ nsọ ala your desire agaghị adị correct i nweghị a fixed desire ọwụ ị na-awụgharị ka ozu a na-agwa ha akpa ịghọtago because ihe niile dị na nsọ ala bụ how to make the ozu stable how to kwala the ozu ndị Igbo na-asị gị kedu ihe onye a na-eme ka ozu a na-agwa ha akwa ịghọtago that means ozu ahụ akwa ha akwa ọ bụghị onye nwụrụ anwụ that means onye dị ndụ ka a na-ekwu maka ya because ọnwụ na onye dị ndụ ọnwụ na onye dị ndụ ka a na-agwa n'ọnụ na-eme ka onye ozu a na-akwa ha akwa then kedu ihe ozu nwụrụ anwụ na ozu dị ndụ na-eme that means e nwere ihe something dị in between this top because mmadụ agaghị asị mmadụ niile eme ka ozu a na-akwa ha akwa wanyị na ozu bụ ihe nwụrụ anwụ onye nke adịkwana ndụ nkọ dịka ezi ihe ozu akwa ha akwa nwere ime wute onye dị ndụ that means ndị Igbo believe na onye dị ndụ na na-akwa ya atụ esi akwa onye nwụrụ anwụ yes because ọnwụ na ọ bụghị ya data okwu ahụ agaghị o nwere iru a na-eme atụọ ndị be anyị kwesịrị that ichebere iru ahụ echebe ị gaghị asị nọkọtasị mmadụ nọ na-eme ka ozu na-akwa ha akwa that means enwere nwere something e between that means ịkwazi ozu abụzi ịta ịta anụ na ịta ịta ịta ịta ịta iri anụ na ịta ọkpa ewu mba ndị Igbo na-asị na a na-agba nkwụ gịnị bụ ịgba nkwụ ichefukwe na nkwụ bụ mmanya nkwụọ mmanya ịkpa mmadụ mmanya ịgba ya mmanya ka ọ ṅụọ mmanya ka mmanya gbubie ọkwa ndị ụka si gị were mmanya na onye onye iberibe ka gịnị mee so that means e nwere something a na-ekwu die na gịnị because ọnwụ na iwepụ from the gịnị bụ ịgba nkwụ onwezi meaning ọnwụ na ịghọtaghị the meaning that means is meaningless kedu ihe bụ ịgba nkwụ mmadụ na-eje ekpọrọ nwaanyị eje eje gbuo ewu taa anụ nke ahụ aga kee ihe ọgwụ ndị mmadụ na-egbu onwe ha asị dibịa asị ha dibịa asị ha mana ụnụ na-asị dibịa ụlọ asị hosband, ụnụ na-akpa ya dibịa ụlọ Hosband dibịa ụlọ kedu ihe dibịa ụlọ ọ mgbe di na-abịara mmadụ asị na di na-abịara onye di na-abịara ya ọkwa dibịa aha kwa bụkwa di na-abịara mmadụ that means all these things nwere ihe ọ bụla ọ bụghị jọs a na-ekwu okwu a na-ekwu okwu ịghọtago ọ bụ ihe ndị be anyị kwesịrị ịmara bikos ọnwụ na ọ bụghị ya nwanne enweghị ebe ị na-eji you have no program you are going nowhere bikos ị ma na excuse anyị na-enye kịta naijiria ji anyị bikos anyị fụrụ excuse ọ naijiria o o ji anyị naijiria we not let you naijiria bikos that is bikos excuse ọwụ datin ka anyị ji wee họrọ aka mbọsị ọ hapụrụ anyị aka odo anyị anya na anyị bụ ndị nkịtị somalia ga-aka anyị mma not by ọgụ but by useless ịghọtago bikos ndị these people ị na-afụ na the old all of them will die off ndị nọ na west our people nọ na west adịghị ready to go home nna agwaghị nke bụ eziokwu isi onye ga-asọvive ka onye ga-abịa odo the land ọ ndị ọkada na ndị keke Ee, eh? kedu ndị ga-arụ ya ọ bụ ndị ọkada na ndị keke ga-arụ ya no nwanne only 2 percent bụ ndị be anyị nọ na west dị ready to go home to invest only 2 percent 98 adịghị ready to go so ndị okenye a na-ahụnụ fụsịrị na very soon ha ga-anwụ anwụ ha ga-anọ forever no then kedụzikwe na ihe ndị yonga youth ga-eme onye ọbụla kpatara obere ego ọchọọ visa onye ọbụla kpatara obere ego ọchọọ visa ọ nọghọ ọnọdụ Abuja ọnọ ha Abuja ọnọdụ ebewa ọnweghị Igbo land adịghị ahụ mma onye ọbụla nwere onye Igbo ọbụla just go and check just only few anyị bidoziri mebe ihe a na ka some of them bezibe dịka ha okulu dan ọ bụrụ na ọ bụghị na ndozi ọdịnala bịara aka m na-agwa by this time enwere ike ala Igbo adịgo empty because onweghị there is no desire enwere desire nọ there there is no desire enwere nke ka mmadụ ga-esi anọdị na onwere aspiration that is ya ya ozu nwụrụ anwụ na-aga ije na mmadụ ga-anọ otu anyị ha no desire no aspiration nothing just si don look na dog name nwanne ihe a bụrụ ndụ ọ pụta n'ụtụtụ o jee ahịa ime maketi o jee eme maketi o jee mgbuka erie rice rice mama put in the morning erie mama put n'efi ọbanye omechie ahịa na na adị ọnwụ na ọ nwụrụ ọnụrụ nwaanyị ọrịa ya enu ụtụtụ o jekwe abalị ọbata sọsọ mgbe ya na ụmụazị eji afụ daadị nnọọ daadị nnọọ nke aha aga daadị nnọọ daadị nnọọ nke aha aga ọ bụ ihe ahụ ndụ anyị na-ebi nwanne skuulu ụlọ akwụkwọ ebe anyị na akpọji ụmụazị anyị hem hen program to train them anyị nwawo the parents have no program to train them kedizikwenu ka ụmụazị a ga-esi wee rụọ bridges and, and and doctors and whatever how ajụjụ ka m na-ajụzi keduzikwenu how come ịma na ọ bikọsa anyị na-eche uche ọ na-abịa anyị ka Eh, nwere automatic transformation nwere ike nwanne hapụ names ọ bụ na-edesive anyị the same thing mere anyị na Jizọs ndị be anyị sogidere Jizọs sogide Jizọs sogide Jizọs mbọsiti ha o doro ha anya na Jizọs ọkwa unu fụrụ na fesbuk unu afụrụ all the ihe ndị ụka na-eme ndị na-amị ọnụ ndị na-ekeni amụ ndị na-eme nka ndị na-eme nka kịta na ndị mmadụ afụbago na ihe abụghịzi eziokwu ọkwa ifugo na kịta anyị na-agwa ụnụ kịta ọsọ ụnụ na nwanne biko excuses anyị na-enye kịta na naijiria ji anyị excuse anyị na-enye not knowing that na anyị nwa na onwe anyị na-enye the excuse thinking faculty adịkwa ha anyị n'isi o thinking faculty anyị enwekwaghị mana anyị si ọ naijiria ji anyị because anyị believe na enwere somebody nọ somewhere ama ihe ga-eme ya na ọnwụ na ọnwụ Naịjirịa enwere somebody somewhere not you not Emeka not Okeke but somebody somewhere ịdịkwa ha chọọ na enwere somebody somewhere ga-eme okay now the same way Jesus will do it for us onye bụ jizọs ma ha at the end of the day ndị mmadụ amata na ọwụwa ya ka emere ha kịta na onye jezi ikwu okwu na Facebook okwucha akwụcha ọsị na in ọchị the name Chukwu okike abịa ma no more Jesus again ụjọ even ihere na-emezi ha ikwu Jizọs maka emego ya n'ọnụ ọgụ ndị iberibe mana ọ ka dịkwa ọ karịkwa religious so nna agwa unu soro na because the system that manage the life is egwu egwu is emotion life based on emotion emotion is life so you can never remove emotion from life is impossible ma mahari that is why nna gị ji wee nye gị nsọ ala put woye in a compact away ọ ga-eji wee benefit gị bikos ịma ihe iji wee daa iberibe na kristianity or islam or whatever bikos ịma ha na nsọ ala dị mkpa mbọsị ọbụla ị hapụrụ nsọ ala you victim to those things bikos you must go there bikos egwu egwu is emotion you ndụ ịdị ndụ ịdị adị is emotion bikos ọ bụrụ na ọ bụghị ya you cannot laugh you cannot make love you cannot have anything so as long as there is emotion n'Igbo igbo language anyị na-akpọ ya egwu na egwu is the same writing ka ọ so as long as ị dị ndụ ị ga-enwere a program that manage this emotion period you must have a program to manage this emotion if you don't have it that is where you become victim of arụkwụsị victim of um, Jesus victim of Yahweh victim of nkewa victim of nkewa yes because if you don't do it for yourself then somebody else will do for you if you don't think for yourself somebody else will think for you simple as abcd enweghịzi otu ọzọ esi eme n'ụwa nọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe no nothing more nothing less so anyị wepụ ha na nsọ ala n'ihe anyị na-eme nwanne enweghịzi ihe ọzọ gbana okwu abago anyị abago na akwụkwọ mgbe ọsọ ọbụla anyị kwụsịrị ime nsọ ala because now ihe anyị ka ji ekwu ewu na people adịbeghị matured enough to understand it because ha nke ha nwere enwe bụ nke ndị nke ndị west so ihe ha mere na bụ na iwe iwe of ihe isi ike iwe of ihe isi ike na-ewe ndị mmadụ so ha ama ha na ihe destin enwere ihe ọ nwere ime wit ndị isi ike bikos o nwere ndị nwere nwere ego na-eje ụka enwere ndị nwere ego na-eje ụka jọtago nwee ndị enweghị ego na-eje ụka so you must remove wealth from there Ọ ọnwụ na ị nwere injinia ị ga agwa injinia ma ị na-eje ụka ma ị naghị eje ụka you still work and dnn jikọtara so mana problem na ọ na-ekwuzi ihe bụ na enweghị your own system now ị mana ọ dịghị ka ka dị gị ajụjụ na ọ dịghị ka ndị ahụ wetara ihe religion n'afrịka ọ dịghị ka ha nwere ike ime a program so that ị ga-adị mma ịdị mma mmanụ akwụsị ifulu gold akwụsị ifulu diamonds akwụsị ifulu loans IMF loans akwụsị flow ichekwere na nọọ eziokwu na ọ ga-eme nọmba 1 edukeshọn education enyere gị ọ fraud because ọ na ọ bụ fraud ị ka apụọ na ndụ ọkwa since 1960 1960 Nigeria nwere independence n'ime ahụ ahụ anyị gachiba onwe anyị aziki iwe ndị Ọkpara 1960 in 2019 onye na-achị gị dị 70 something years ọ maghị dafe o doro gị anya na enwere something dị wrong with the people living in the place there is something wrong educational system there is something with educational system ihe na ọwụghị ya nwoke ahụ agaghị erute di ya ị gaa na ebe ahụ n'obodo ahụ ndị mmadụ bụ egbe na street as ndị eke so you don't need to be arrogant ka gbaa gị egbe ị nwere ike ịbụrụ moto na-apụta asị gị weta 20 naira eju agbaa gị egbe so ọ na ijos ịchalenjiri status quo ga-eme ka egbuo gị enwere ike igbu gị wuchi atụ ekwu e, e emena anything ị nwere ike ị na-agara onwe gị sef asị na accidental discharge agbaa gị egbe so ọ ma ị kwuru okwu ma ị okwu na ọ na kedu ihe ị na-ekwu maka ya that is the case kedu ka ndị a na-achị na n'obodo ahụ ga-esi wee na-achị anyị adịbizi na-eme ihe ọzọ ịghọtago so ihe anyị karị ị na-eme ebe anyị kaara ị na-eje bụ na ọwụ na ndị be anyị nọ na be anyị ka m na-ekwu ihe a na ọwụ na their direction bụ towards how to disintegrate these people maka kịta ọgwọ na ha emerubeghị ha karị imeghachi something ọnwụ na ha emenwu ha anything but the whole energy is being channeled somewhere else because nwanne ọwụ in human being wu just micro micro organism ka a na-akpa ya ịghọta ọwụ dia behavior gị na efolo ọwụ na our energy is channeled towards somewhere else that means ọ gaghị eshake wun this thing na ọ gwefụrụ na ịchọ iwere ha ma kụọ na something kụọ na something ekogide ekogide ekogide ekokọ ya mana yo hama anaghị akwụ na datin ma gị na-akwụ ebe ọzọ na so ihe akụkọnwụ dịtin ebe na your power your power dị somewhere else ọ dịghị towards datin so onweghị automatic anything nwere ike shake m datin because your power is not towards the place unu ama ha na mind is powerful mind is powerful so your mind is not there your mind is somewhere else you want to go to paradise want to go to uh, Israel you want to have a free uh, uh, separate country so <laughs> your your <laughs> your energy heat towards the place oh, first of all isi na ịbụghị part of its system so you part of the system onweghị ihe ga-eche ekwu the system there is nothing shaking the system ichekwa na ihe ahụ ị na-eme na-echek the system but is the part of it's the whole part of it the part of the system so onwere nwere mgbe ihe ahụ ị na-eme ga-eji echek the system never um, is it never ever because ịwụghị part of it so onweghị mgbe ọ ga-eji echek nwere oge ị ga-esheki eche nwe ma ọ bụrụ na ịbụ part of it yes ma ọ bụrụ na ịbụ part of it ị gaghị esheki nwe because nwanne ọdịghị oh, oh, oh, possible so ọ anyị nwa bụ mmadụ kwesịrị iche echiche ka mmadụ onye anaghị eche echiche ka mmadụ akwụkwa mmadụ hapụkwana ndị Igbo na-aba afa according to behavior of that thing a na-asị mmadụ ị na-eme ka anụmanụ nna onye ọbụrụ ka mmadụ that means mmadụ nwere range nwanne ọ bụrụ na ị pụọ outside that country nọdụ outside jos nọdụ otu anyị si anya na plane na-ene anya naanị wee na-ene anya ka ndị obodo anyị si akpa agwa odo oge anya ị na-asị ma ọ bụrụ na mgbe ahụ a na-eje ụka si na mmadụ ọkọrọ ndị ọgwụ ị ga-asị na emere enwere something na-eme ndị a yes enwere ihe na-eme ha nsọ ala na-ekwu okwu ebe ihe adịghị n'ime ha ha enweghị karakta they have no character ma ya fọzikwa behavior they have no character talk of behavior there is none none ị na-agwa ha something ọ dị ha ka ọ ga-asị kere jos gaa maakị ya ya maakị ya maakị ya ya 2023 na-abịakwa 2023 na-abịa nwanne olesi ma ndị ugwu ọsị na ha chọghọzi nọ na country and ha agaghị ekwe na it's not possible because their land desert climate change ha adịghị ready ikwu ya because ha nwere interest ebe ahụ ọgwụgwọ na ha achọghọ ndị agha si na ha erite uru from the country ha agaghị ekwe so earlier di better ibido gbaba mbọ for yourself gara gị mma because you are wasting your precious time you got to ọwụ na e close all this media now anyị ji eme iberibe anyị na-eme this media now kedu ihe anyị ga-eme ọwụ na Nigeria now wepụ media because China nwere wepụrụ media Nigeria nwere ike ịpụta eji na ha achọghọzi WhatsApp in Nigeria or Facebook kedu ihe ị ga-eme like many of Arab country ka ihe ị ga-eme ichere ha agaghị emenwe go to arab country most of arab country ihu ha enweghị satellite ọ oh, bikos na unu amakwana unu na-ebi na paradise unu na paradise most of countries enweghị access to western satellite enweghị facebook ndị west enweghị eh, eh, eh, ah, whatsapp ndị west jee ha verify ị nwechara ihe a niile mana enweghị uru ọ bara gị enweghị uru ọ bara gị apart from brainwashing yourself with nonsense yes all this access ị nwere access to everything but at the end of the day he na-use you to brainwash yourself for nonsense ihe na-enwere sense ịkwasị ndị be anyị okwu taa echi ezi kuma ezi ịchasị ezi ahụ the next day ịfụkwu ya n'ime pọtọpọtọ odoga anya na ezi nwere problem from funda ezi nwere fundamental problem ọ mere ịsasịa ya ahụ o jekwe na mmiri ruru that means ndị be anyị nwere fundamental problem bụ nsọ program adịghị n'ime ha because all this program will channel you will defend you will tell you oge ọbụla ị nwere problem your desire you anything all nsọ ala ga-indicate the solution to your problem because all code a na-ekode from childhood mana nke a now there is no code there is no reaction there is no action docile only wake up in the morning to go to Idumota sell come back go to main market go to go to Mbuka na keke enwero activities for children no activities for children no activities for adult ihe a niile bụchi ihe dịbu adị agbara m bọọlụ mgbe nnọba anyị mgbe a na-agba street ball street ball anyị gbara street ball street matches a na-ebucha kọpụ ịkọtago gwuo egwu ọnwa anyị gwuru egwu ọnwa ọfụma ọfụma all those things na-achịkọta ụmụazị ọnụ n'ala Igbo nke a na-emezi na tv na egwu ọnwa na tv ka a na-emezi ya apụta na abs abs ọkwa na YouTube gị ga-watch datin mgbe a na-eme mike ori ihe dị mma test by moonlight mgbe a na-eme muvi mike ori ihe dị mma mgbe onye kụrụ wọchị mike ori ihe dị mma fụ ebe a na-akọ mmadụ nsị ebe ahụ mgboro one Zebụdaya ụna wọchị go zebudaya Zebụdaya ka na-akọ mmadụ nsị ebe ahụ no so ashot all this thing down all these educated movies nyewezie anyị echeri mama cheri mama cheri mama bara bara bara bara kata bara since anyị wọchị bara bara kata bara na cheri mama kedu ihe mere naijiria ji wee nye anyị dstv ọdịka granọt kedu ihe ji wee mee dstv ọdịka granot that means e nwere ndị na-ara ego n'azụ ka ihe a na-asa ụmụazị anyị isi yes because dstv gwa m one single benefit for our children that dstv onye na-enweghị ọdịya ka ọbịa ka poverty kacha gwa m one single benefit dstv na-enye anyị ụmụazị anyị na e. azụ oyibo ka eliza na vileji nna ya na benin na nna ya ọkwa sọsọ ya ọ na-awụ ọchị mgbe anyị nọ na nwata anyị awọchị chanel tv anyị awọchị disney chanel ya anyị na-egwu egwu ọnwa na-arụ moto komkom na-arụ art na-arụ mọfụla ọhịa anyị rụrụ anyị wọchị chanel telivishọn so ọgwụgwọ na-enye ha ụmụazị anyị chanel telivishọn they can still be good. simple and short so onweghị ezigbo ihe m fọrọ those dstv na-eme as long as e nwere internet you can go to internet and do whatever you like na dstv dstv gị ka a na-e dstv ihe m? onwe ya akọrọ ọbụchago our mind ebe a gị ga-afụ ndị pusti ndị pusti ndị dị iche iche ụmụ fim dị iche iche fim arụrụ na fim ọjọọ ochi na ama a na-egosi gị American life ya nke yankimio ebe ahụ ka a na-watch this gangsterism after watching gangsterism ha gaa na street gaga test ya yes ụnụ ama ha na true that movie ka a na-esi akọrọpt ụmụazị go to America 60 6070 hip hop nwere different beating and different style today now hip hop nwere different style go to street and see ihe na-eme na street after ka ha watch hip hop and this thing ukwu nwaanyị ukwu nwaanyị na echeki na echeki mgbe mbụ ihe abụrụ ihe na-akụ kịta na na be kịta na-ebido kwuo na ukwu nwaanyị na echeki ukwu nwaanyị na echeki anyị abara na akụkọ ị na-agba ndị be anyị okwu nwanne praktikali ọnwụ na anyị finish with this document of nsọala anyị nwaanyị na-eme na nwanne practically bụsị anyị ga-echuzu one day ọnwụ na Satọde bụ na Sọnde our worship day and worship hour this is ọka aga obi bịa and anyị need every village ya bụ ụlọ osisi ka anyị nwere anyị akụ osisi bacha mgbe ndị ụka bidoro ha apụrụ osisi bacha wee bido ma anyị apụghị ego anyị were osisi akwa anyị na-arụzi briks anyị ga-eji briks anyị rụpụta bacha ọwụlọ mmadụ ịbụọ ọka anyị dị nsogbu adị anyị ruo ebe ahụ ya adọsa ihe anyị kpọkọta ma anyị ama ihe anyị ga-emere ụmụazị anyị anyị nwere 900 na something pages anyị esi ebe ahụ mere ha okwu ọ anyị ewepụta ofu okwu kọba ya ọkwa ụka ịka ụka ịka ụka instruction to instruct the child ọkwa ebe ịka ụka conversation to instruct anyị ewepụta verses ebe ahụ wee kọbara ụmụazị akụkọ anyị nwere verses very very good and interested verses n'ime anyị ga-eji wee na-eme educate ụmụazị ọ bụghị iji ebe ahụ na-akpọ na-akpọ chukwu okike na chukwu asị gị chukwu asị gị nọ nwanne ebe ọ bụla ndị mmadụ na-esi enwere e ihe ụmụazị ji egwu egwu butebere ahịa all the whole world niile bring it anyị edebesi ya na data ma place ụmụazị bịa ha bịara ebe ebe a mere ebe egwuregwu every that day saturday or sunday rughana we must keep that nna nwanne legodo anya if these people na-ezuzu na facebook can have members ọnwụ na ndị a na-agụsị nwaanyị ọnụ ndị a na eke n'ihe mụ can have members nna nwanne ikwuru na ị nweghị members ruo ebe a nwanne gị hụrụ aka mme pịa n'anya gị ọnwụ na disipl can have members ndị a ndị a na-amị nwaanyị ọnụ na hav membas kedu ụdị ihe nwaanyị a nwere ike ichebe n'isi ya na disman na-amị ya ọnụ nwere ihe ọ na-achọ imere ya o nwere ndị m fụrụ jicha kukumba n'aka amamihe ji kukumba eme amagha m ọha asa ha ya akọwa amagha m ihe ha ji ya eme ọsọ ha na chi ha ama ihe ha ji kukumba eme ọnwụ na ndị a nwesịrị membas nwanne kedu ihe ji nkịta ọnwụ ka anyị napụtanụ ndị a n'aka ndị spipụ bikos ndị awụ ihe awụ new mind new soul our responsibility is to develop these souls bikos ọnwụ na ọnwụghị ya gwakodi m ka kedu ụdị ekpere dizi gị na-ekpe nwoke a wee na-aṅụ ya ọnụ otu a ndị mmadụ a na-enyo ibiri nke ahụ na-enyo ihe ahụ na-esi nwaanyị ga-abụ nya maka ya aṅụ dị ọnụ odebekwe dị na aṅụ ya were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi ma ọ bụ n'emume valentine o bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye bụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na wwwolobicom gwa onye ọ họrọ n'anya na ọ ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com asị gị jipụta gị gị chiri n'aka yibute pantị chịrị n'aka asị a na-ekpe ekpere Holy Ghost fire na-abịa asị gị yibute pantị Holy Ghost fire onye ọbụla yibute pantị chịrị n'aka odoge anya na ndị bụ ụnụ n'idiri help nwanne de need help ndị bụ ụnụ n'idiri ọsọ enyemaka simple as abcd ị nwere ike ị na-afụ ya ndị nwa onwe gị na-akọkwa ndị ahụ ọnụ the next the next minute bịa jụba jụba ee gịnị bụ agwụ gịnị bụ osu gịnị bụ ume kedụ ihe dị iche na gị na onye ahụ because dị curious you are curious ihe dị iche na gị na onye awụ na onye aka nọ na that place nkụwa na onwe ka needri something bigger ọwụwụ na need ozi na nke aha gbaziri gị small size i needri another one dị more more realistic so ya agaghị ha kparị ndị aha like that because iberibe ka ha dara nwanne ihere anaghị eme onye ara ọ nwanne onye ara ka ihe onye ihere na-eme onye a dara iberibe anyị ka anyị tụfuo nọ dara iberibe mba ihe nna like bụ agresiv as long as na onye adịghị agresiv nsogbu adịghị n'ọsọsọ iberibe ka ọ dara nsogbu adịghị most of us nwechara mgbe anyị dara iberibe so anyị agaghị arọchị ndị iberibe wute aka ike because o nwere mgbe anyị niile dara iberibe ịghọtago so ka anyị tekie na izi wute ndị dara iberibe ka anyị ma na ha dara iberibe so anyị jiri na nwayọ kpọpụta ha na iberibe gwa ha na ihe adịgo obsolete ihe ha na-eme is obsolete na ihe o need a new idea anyị asịghị gị tụfuo the idea of belief no anyị asịghị gị tụfuo the idea of god no na ihe ị na-eme is obsolete na enwere windo vista na ihe a windo xp na enwere windo vista ka windo nke a mma then ijiri nnọọ wayo, mee ya install mee ya install mee ya install because ijeje buru dat window xp tufuo <laughs> the computer will shut down complete ịtụfuo xp aha the window will shut down complete that's why unu ji eme unu mee ha atak ha gbara ọsọ <laughs> yes o ka owepụ window owepụ e, xp ahụ otirie ka ezigbodo nke o ya eji owepụ xp o were gịnị na-eme mbanụ ị ga-ahapụrụ ya the xp gize nnọọ nwayọ tinye nke a ọ na-afọ matị nke a ọ na-arịstọ nke ọsọ ọfụ ọ na-afọ matị nke ochie ọ na-arịstọ nke ọfụ maka ịnwa anwa bụrụ nke ochie ahụ tụfuo nwanne ma na ịkọmitigo igbu onye mmadụ maka igbugo mmadụ life and direct magoro enwe ndị ga-asị na na jizọs adịghị n'eziokwu onye ha eghezighị ọnụ eke e nwere onye ị ga-eme isi ya na jizọs kraịst adịghị ọ gaghị eghezi gị ọnụ forever and ever because o nwere ebe ọ dị n'ime akwụkwọ ahụ na people like you will speak and nekwe ihe ọ ga-eme people like you wen they speak and once all the 100 percent believe in that doctrine mbosi ọbụla i kwuru something like that ọ chara gị ọmanago one of them ndị cc ha bịara antichrist the back of the beast they are here yes enwe ọ dị n'ime dị akwụkwọ nke akwụkwọ na mmadụ na-atụrụ onwe ya asị once you believe in the doctrine ọ dị die so mgbe ọbụla ị bịara ka ọrịa tu uche ya aga that place ozugbo ha bịara 666 mark of the beast vampire hey! arụ eme vampire bụ okesi okesi oh, oh, ha abịana ọ gaghị ọsị ahụ nwanne gị ọsị ahụ nwanna gị ọsị ahụ famili gị gịnị agaghị eghezi ọnụ that is why the way nwanne ịhụ ka m si eme ya mfụ ha na nke aha na-adịghị mma ha na-eme na Facebook were ya tụọ ha n'ihu ọ ha nwa ga-ejizi aka ha criticize ya don't criticize it were ya nye ha were the thing nye ha just were nke ọ bụla ịfụrụ Christianity na-eme ihe ọjọọ were ya go and give it to them si ya na-ekwe ọ bụzi nye maka n'ime obi ka ọ ga na-asịzi nna ọwụ na this kraịst Christ were eziokwu why can this thing happen ya jụọ onwe ya dị ajụjụ ajụ na ya hapụ ya ka ọ jụọ onwe ya dị ajụjụ were those evidences tinye ya n'aka gbarịa ya tọchị ka o werezie aka ji bikos ị gana criticize ya at the end of the day ọ ga na eme atak were those things bọmba a debe ya bụ ha ka nkụ na facebook ị gaa na grupu ha ebe ahụ ha na-eme da nonsense were datin bọmba dị ya ebe ahụ let them see it ya were aka ọrụ gị ya weruzie aka ọrụ gị ya were datin ka isi ebe ahụ ka isi eme ha datin oge jọs na-ekwu n'ọnụ ya ikwugidegide ruo echi nwere ihe ọ ga-echenji mana nke ọfụ da wan mana imeji dị important that imeji ahụ ọ fụrụ ọ ga-eso osid na his heart that imeji ahụ ga-eso osid na his or her heart imeji ahụ si na na gịnị gwara nke so ụmụ ibe ọwụ the best way anyị ga-esi wee so these people wee ha anyị agaghị eso ya n'aka ike ọ gaghị work it will not work ọkwa gị na family gị ya esi okwu your family will reject you nwe nke eziokwu ha ga-ajụ gị because ma na-ekwu this thing program program ndị be ya na ha aghọta it's a program ha ga-ajụ gị they will reject you as a family life and direct ha ga-ajụ gị pure odoge anya because ị nwere ike na-asị na how can my sister reject me how can my brother reject me mgbe ị nọ n'ime ya you can do the same jirizie be gị mara bụ onye ọzọ mgbe ahụ ị nọ n'ime ya were uche gị calculate ya mgbe ị nọ n'ime ya you can do the same ọ dị ka for example now let me make a dirty example ọnwụ na ị na-eme freedom fighting for example na iwe biafra mmadụ bịa na-ekwu against that movement ka e ka isi arịa. iwe na-ewe gị na ọ mmadụ pụta ọsị na your leader bụ onye ochi ma onye ama ịhụ aka ntị ma ya the same thing ihu onye ụka igwe na Jizọs na-ezu ochi na-agba ama nwanna ofu ebe gị ana m agwa gị nke bụ ezi ofu the same thing aha Jos werezie disi Biafra movement were were mara ọnwụ na iwe Biafra somebody bịa na ma against Biafra movement nna nwanne o ruo gị nsị kụọ ya aka ntị ịghọtago mana mgbe ọ bụla ị na-ahazi eme detin iji emezirịta atak ndị na-eme eme mana enwere mgbe ị bụ worse than them enwere mgbe ị dị worse than them that's why ị bụ na anaghị m odostin enwere mgbe ị dị worse than them nwanne ịghọtago so kedu ihe ị na-emere ha atak ebe ọ bụ na enwere e mgbe ị dị worse than them oh, if you can free yourself these people can also free themselves so ihe ha need bụ in a way ha ga-eme understand ghọta ya so that you can free them because ihe chọrọ ime ha you want to free them oweziokwu ọ bụrụ na ị chọghị free ha don't worry because if you don't like me never you worry about me so kedu ihe ana m eje teta n'igwe ana m akpọ Kraịst with my own name with my own money with my own gain wetin concern ya bụrụ with overload ka ihe gbasara gị onwere ihe gbasara gị die all my own ka m ji I am going by myself eji m ego ga-eje eji m isi ga-eje nda iberibe kwadara m onwe m njes so ọnwụ na ị chọrọ inyere m aka you should come in a different way not by attacking chọghị if you don't care about me don't care don't help me aga ụgụba m mbịa na aga ego enyere m nna aga ego isi m go and meet Jesus yes mana nwee ihe ị na-enye m inyeghị m ego inyeghị m nri nwee ihe ị nyere m m na-esoro onwe m Jizọs ibe na-enye m nsogbu iruo m nso akụchie m ntị so ọnwụ na ị chọrọ inyere mmadụ aka ịfụrụ ha na a na-ada iberibe and ịma na ihe a na-eme iberibe then ị nwere ka ị ga-esi aba ha ime because ọnwụ na ị gbara nnụnụ mgbe ahụ anyị na-agba nnụnụ ị ga nnụnụ direct nnụnụ ahụ efepụ ị ga-esi n'azụ here ehere here ehere here ehere ruo ijiri nnọọ nwayọọ ime ha na kpọtụpịa nnụnụ ahụ agbafuo so iji nnọọ nwayọọ gbaa ya pam ife ọnụ aha na-ama na ịgbanwe katapọt katapọt erugo ebe ọ nọ ozugbo kutuo ya na the same way ka anyị ga-eyuzu ndị because as long as ha na ala Igbo anyị ga-enwe ụba as long as ha wụ majority na ala Igbo development that place because that program ha na eyi uzu all merie intentionally ka iberibe daa so as long as na ị na-emekwa datin this iberibe because ha wụ majority because ọ ọwa otu a ka ka micro micro distance arụ ọrụ majority carries the vote ogo na the vote adịghị mma ma majority tụrụ yes the person will be your president ogo na onye oshi ma onye ama adatụnyere ya vote o win ya ọchịba ịhụ na ndị iberibe na-achị so ihe anyị nidirizi ime wụ restrategize otu anụ anyị nwere nsọ ala nke ka nke ha mma ihe anyị need to institute nso ala and follow it at the end of the day with time nke aha dị obsolete ha nwa eji aka ha pụta dị you don't worry yourself because ihe dị mma na anya gbara akwụkwọ ọwa interest ka ha ji gadị ya because of this interest oke jere ịta azụ ọnya ya ha gara interest jee ebe aha ọnya ha jide ha so ọ wụzikwe mgbe oke ahụ afụkwa azụ ọzọ kazi azụ nke ahụ ibu ọ chọrọ azụ nke a so ị ga-ejekwa debe dị azụ nke ezigbote azụ nke mara abụba ọwụ na ha debere mangala ebe ahụ ijedebe okporoko ọwụ na ndị ụka debere mangala idebe okporoko so ọ bịazighị ịta dị okporoko ọnya amadụ ya ọnya nke awụ ọnya nke igbo ọwụhụ nke nke ruo echi asị na jizọs kraịst mba nke awụzi nke igbo so o nwere ike fọrọ ebe ala eba onye ha apụzi dị bikos ọ ga-atọwazi ya ụtọ sef ọ ga-atọbazi ya ezigbo ụtọ ọ marazikwuzie na odo stins a na-akpọzi a na-asị ya amadioha asị ya ma amadioha asịghị ya ma asị ya ịgọ mmụọ odo those na-atụ ya egwu gafuzizie ya na ihe ahụ just ordinary natural element ka a na-ekwu okwe which is including you yourself is among them ịghọtago so now ọ dịzie relaxed o nwere ike gazi village ha dị free gagharịa mee ihe niile ụjọ agaghị na-atụzi ya mgbe ahụ iwepụgo fear from himself ịghọtago ọkara ekpekwere chi ọ na-ekpere only thing bụ na even ikwuruzie dati jizọs kraịst bi ebe ọ na onye nwa ga-afaịtị ọ ga-ajụzi gị kedu ihe mere chukwu kedu ihe mere kedu ihe mere chi ihe mere ogwu ịghọtago onye nwa ga-afaịtị because that's the religious na ihe ọ na-ama ha bụ na ọ na-eyuzu external one and the anaghị efevọ ya but ọ maghị mana ọ mbọsị idebere okporoko o jezi ya okporoko ahụ ọ bụ na okporoko na-esi isi ọma ọfụ na mangala ahụ ọ na-ata bifo o ruru ikpuru mangala ruru ndụ pịa repịa erepịa nyawa ga-asịzi onwe so ọ mụnwa na-atabụdisi mangala bifo hai kedu ihe na-ezuzugharị ihe yes but ị gaghị abịa nnọọ e, e, idewe okporoko enweghị ihe idebere isi asị ebe ahụ ọ na-ata mangala pụta ihugo ndị na-ekpe ekpere bifo ihugo ndị na-ekpe ekpere look at the ido oge anya na this mind nọ far away emotionally far away ịbịa na-asị ya si ebe aha pụta ebe oso ogoro seed inside his mind mba ọ dịghị izi like that ịma ihe o tekiri gị ọ bụrụ na ịma ihe o tekiri gị nwa to come up from there even today ị ka na-atụkwu egwu sef sometimes e nwere ha ya eme ekwukwe ịla akwụkwọ ụlọ ichekwa jizọs ọ na-abịa dị ọzọ nwa Eh, mm. so ndị be anyị one thing ị ga-ama eh, for your own benefit gị na onye ụka na-ekwu okwu a sịkwa na chukwu adịghị don't anwakwana ya anwa because ikwugha na ya even ị gaghazi enwetebu even gịnị ya nwere ike isi okwu for ever and ever ị nwere ike isi ya na ị naghị eje ụka na chukwu dị ịghọtago na iberibe na chukwu ndị Igbo mana isi ya na ikwe na chukwu hi rmn but that is from that day o nwere ike onye ha agwa gị but inside his heart or her heart across ụra gị as an evil person because mana ya na-ekwu ọ program na-arụ ọrụ n'ime ya bụ that level ka o rudebere ọ gafeghie that means because inside his mind is divided between evil and God so if you don't believe in god automatically kedu ebe nọ so mmadụ enidi ihe abụrụ argument ọnwụ na believe na god in this mind of this person there is two energy one is god one is devil for, for the person is a reality now you see the person na believe na god kedu kwere ebe believe that means the next thing ị ga-akọ ya ọgwụ ị ga-ata ya ama otu ị ga-eme ya nka ọ bụ ebe obi gara agbazi straight afọ taa ya hee ọkwa mụ na ekwentị ubi n'ụlọ isi waa ya hee asị ya na devil bi n'ụlọ yes ihe a bụ ihe iji aka gị pụtara onwe gị so gịnị a na-eme argument si ya Chukwudị ndị Igbo na-aza Chukwudị Chukwuebuka Chiamaka n'ọbụ nke ahụ ka m kwere ekweghị m na god is good because amaghị m ihe bụ god is good ama m chukwu ebuka chiamaka onye kachi nke ahụ ka mma so ọ bụ nye maka ọ dịziri ọ nọdịzie na-eche uche ọsị ihe nna ihe dis guy na-ekwe nkwe n'eziokwu nke ka mmadụ ga-esi wee si na chi ebuka hapụ ya si na god is good ee ihe god is good nye ma ga-eji aka jụgbazi onwe ya ajụjụ so because of a loophole to enter you you got that so nya maka a na-ekwu onye nwere difference between nsọ ala na those things ị na-eme so nsọ ala abụghị na just go to church every day and talk nonsense no is instruction of a child is complete package of a child from beginning to the end ihe niile anụghị na-afụ ma agwụ asị gị ma agwụ asịghị gị o from that place your mind will be free as onye nsọ ala ị ga-ahụ free man because amosu will not be evil for your eye anymore because ị ga-amazi ihe amosu agwụ agaghị abụzi ihe ọjọọ n'anya gị ma eke ma orie na afọ na ngwa agaghị abụzi ihe ọjọọ n'anya gị ma ọgba nje o ma iyi ụwa o ma ịkwa ozu o ma ịgba nkwụ all those things will be neutralized in your eyes you can read them read them read them as a doctrine understand them use them as a way of life bụrụzie part of it nwere ike sizie na aka gị for example isi aka gị amaosu ịghọtago so mgbe na i yuziri wrongly were emerụọ mmadụ ahụ uche gị bụ ekwensu mbọsọ na i yuziri wrongly were emerụọ mmadụ ahụ anya gị bụ ajọ mmụọ mbọsọ ọbụla i yuziri wrongly were emerụ ụgha ahụ ịghọtago so ịdịzie free as a human being so ị marazie na ihe ọ bụla ị metere onwe gị na onwe gị metere ya na onweghị onye mere gị anything na ngwa mere onwe gị ịghọta so that is only way ị ga-esi adị free n'ụwa ọkwa maka nke anụ a na-ekowe gị obi n'elu ekowere gị obi n'elu mba ndị ụka mụma wee mee ya gaa na gagodi n'obodo ndị agha wetara gị ụka onweghị nke obi obi ruru ha anyị they are relaxed why ọ ga-eji wee ndị ojii because ị gaa na Amerịka ndị ojii na-eje ụka why because ha believe na slavery so God have to intervene yes because there must be a reason for make you believe they must create here with Hegelian dialectic ha ga-create a vacuum that will make you believe in God as an Africa is suffering because of suffering just shall live by faith as long as you onye nkịtị you shall live by faith so ịchọ i religion ị ga-emerịrị most na enwere poverty or enwere a story a history the, hard to the heart the pathetic to the heart so wereze religion wee to onye that is it so ndị mmadụ anaghị aghọta nsọ ala with destiny nsọ ala abụghị datin ihe nsọ na-eme ụka bụ ilu ka nsọ ala na-eme ụka bụ ilu ogwere ya na-akpọ ụka bụ ilu ọbụghị jos na-enye mmadụ fake information fake info no give the person real information ka use yuzuo ya bara onwe ya uru that is the difference between ihe anyị na-eme na ihe ha na-eme so in the beginning mgbe e wetara nsọ ala ihe wetara nsọ ala to direct your mind not to deceive your mind but ha wetere nke ha to deceive your mind not to direct your mind so ndị mmadụ ga-asị dị nna ihe religion asef ihe nwanne religion mean one thing to bind to bind bind bind bind nothing more nothing else so nwezikwa ihe unu na-emere onwe unu unu na-eke isi o unu na-eme ndị utu anaghị ekeli ekeli o unu na-eme nke that is your own personal problem not the meaning of the language because everybody nọ n'ụwa nwere right iji mepere onwe chọọchị na-akọtu ka o zugbo right ya ndị afrịka jizi religion ezuzi oshi na agba bizines ịjụọ ha ha si ya eh, dem brought religion for us nwanne onweghị onye wetara gị ntị iji aka gị nke iji aka gị bụrụ onwe onye mere gị fọs mgbe ahụ nwoke ahụ na-eke isi aka ele ebe ahụ enwere ji aka enwere ekere ụdọ mba so nwanne ọnwụ na ya enyeghị ha ntọala to challenge their mind ha ga na-emekwa datin period without nsọala ndị ka na-amụ amụ those unborn children ha ga they will be worse than this one because ha ga ha ga adị confuse why because nna ha enweghị normal religious philosophy nne ha enweghị normal Igbo philosophy that means they are in between ha adịghị correct na eh, western religion ha adịghị correct na igbo religion and these things are program so ka ezikwenu nke nwa gị ya use wee run ịnọdụ na western world you will adopt the system of the western world yes but in africa chekwenu nke ị ga-eso ese nwere israel nwee ndị ndị arụ kwụsị nwee ndị ndị eh, yaweshua nwee ndị em christianity when dey different because Christianity hiri nne they have different different one so kedu ebe system that runs the government because government must run a program you got so kedu the system of government anyị na practice in Africa I don't know eh, asị na eh, president bụ Christian vice ya Muslim onye nke a jiri Bible na-aṅụ iyi onye nke a ji Koran na-aṅụ iyi maha ka ezikwenu onye ga-eche ezikwenu the instruction of a child ga-esi from dis people apụta i don't understand ịghọtago because ọwụ na the institution now ọ ga-asịkwa gị na Nigeria wee secular state secular state mana afụbeghị m any one single program don by a secular state the, education is a fake western institution the regional government is imposed by central government which is enweghị fundamental value ịghọtago that is why o ji eme ị na-agwa ndị mmadụ na ekwe the reason why here is not good na ọ bụghị because of the country or not country simple look at the loopholes here not constitution because in your house there is no written constitution between you and your wife and your children but there is a rules and regulation gị na nwunye gị enwere constitution ji ebi ebe ahụ no but there is a rules and regulation in the house enwere nwatakịrị ma ihe ọ na-eme nne ma ihe ọ na-eme nna ma ihe ọ na-eme igotago so actually even though na constitution dị important but individually e, mmadụ one na ebe a fụgoro Nigerian constitution anya amaghị ha many of us gụgoro Nigerian constitution so actually ị nwere ike ibi so ị ike ibinwu ndụ gị without any constitution without ịfụ ya anya sef ịmadị anything gbasara ya yes ị nwere ike ibi ndụ without all those things ị ga-eme nwunye so ihe bụ just to, to control the federation nwa na onwe gị anọgha bịa ha na the federation system ihe a bụ is like a, um, working uh, um, executive arm of government like banking system so banking system nwere their systems ha na-arụ ọrụ na bank so government is just like banking system so the constitution is applicable to the bank ọnwụ na enweghị ihe ị chọrọ ije regista ma enweghị ịchọrọ ime enweghị ihe abịa na ya na enweghị ha na agwaghị mgbe gị na nwunye gị jere dina mba oles ma nwere ihe ị chọrọ ime in the state then you go there to apply something something something if not onwere nothing like that so onweghị mgbe datin enwere ihe uru ọ ga-aba anyị ịgbatago na mada ma echenji ma echenji ndị mmadụ ga asị change mgbe ị na-arụ ụlọ na vileji ụlọ konstitushon asị gị rụọ ụlọ ị na-atụ ahịa na china ọsịghị gị tụọ ahịa ị na-eje mgbuga ọsịghị gị jee mgbuga mana ọdụ stins ị na-enweghị ike ime achieve ajụzie gị isi ọwụ konstitushon mere mana ọkwa anyị nwa ji aka anyị gaa na legos gagbaba ngwa ahịa ọwa gị iro nsi chiziri land degree 1966 aga iro nso onye igbo mere ọ anyị nwa kpuchiziri datdọ oke today na ọ fịawaghị anyị ahụ anyị akọwazi akụkọ ọwụwụ ndị ugwu mechiri datin ọwụwụ ndị ugwu mepere wọf n'ahịa ọwụ onye igbo mere ọ agaghị irosi mere land decree agaghị agaghị irosi mere 1966 so all these things ha na-ekwu na dịka gasị na eh, osighi na-enuda ọ mmadụ merie ọkwa mmadụ ga-emegasịkwa ya onye ugwu anụnwụ na-akpa afala na-eti mkpu na-eti mkpu na-eti mkpu onye ugwu etinyezi ego onye ugwu ọ n'ebe a mba onye ugwu a na years ọ gaghị anọwu 10 years n'ụwa niile 10 years more ọ gaghị adị alive 10 years more ọ gaghị adị alive then why are you wasting your life for nothing nwoke agaghị adị ndụ in 10 years time no so kedu ihe mere ị gaghazi esi na wee na planụ till nwa ya dị yong nwa ya agaghị emenwu ihe dị bikos ndị a gụrụ akwụkwọ na west ndị niile ahụ ọnụ kpọrọ senators gọvanọs ụmụ ha na west agụ akwụkwọ ụmụ ha agaghị emenwu ihe dị n'ebe ahụ that is a very big tax ha agaghị emenwu so prepare nwa gị now to take over tomorrow ọ bụrụ na ọ bụghị ya ị ga-enwekwa anoda gamberos gabekwa echi occupy the place anoda criminals mụrụ ọrụ from these people ịghọtara so ọ bụ nke nwa ka ọ dịara now so wit atụ nsọ ala ọ bụ nsọ ala ihe anyị na-ekwu na wetin nsọ ala because anyị anaghị ekwu outside nsọ ala so ọ bụ nsọ ala ga-eme all those things ịdị possible ọ nsọ ala ga-eme this thing to be possible so that ka anyị nwee ike inwe a better tomorrow ịghọtago ọ bụ nsọ ala ezi ihe ọzọ nwanne northern more nothing else ezi ihe ọzọ ọ bụ nsọ ala ga-enye gị a strategy ị ga-eji wee nwee a place because ị gaghị anọkọta nnọọ na-ekwu okwu a place is impossible ọ gaghị awọk nwanne ọ gaghị awọk because you are dealing with mind human being obi dị aghụghọ obi dị aghụghọ obi dị ezigbote aghụghọ enweghị nna nwanne n'anya ọ gaghịhụrụ ihe unu na-ekwu ndị urobo ndị ijọ ndị bini ndị jekiri, ndị gala ndị idoma nwanne obi dị aghụghọ ndị a will not live with you they cannot ha agaghị eme ya you are just wasting your time nwanne ọ dịghị possible you gotta go ọ dịghị possible until you educate them to become part of you they can in future iwere nsọ ala wee mee ha educate ọwụ na nsọ ala run gbazie inside them as a program then they will come with you. ọwụ na ọwụghị ya they were not mana ihe ahụ just an ilusion that can never ever be attained ọ dị ka Jizọs na-abịa ọzọ Jizọs na-abịa ọzọ nke ọ bịara abịa oji anya ọmana Jizọs na-abịa ọzọ nke ọ bịara abịa oji anya ọmana mba bịa nke ọ na-abịakwara ime mmadụ bịara ebe egbuo ya isi ọ na-abịa ọzọ ọ na-abịa ime gịnị <laughs> onye bịara hia egbuo ya ọ na-abịa ime gịnị that is the same thing anyị nụrụ ọgụ 1966 67 3 years esizie our property all across the region all across the region and tata <laughs> ha ga-asị na ị chọrọ ịgba ụgwọ ihe ha mere gị ha ga-asị na ị chọrọ ịgba ụgwọ ihe ha mere gị so they will not let you ọha nwa ga-abụ dị dị most ndị ji gị ọha nwa ga-ejide gị na the self because they break go the trust grow up their child in a different form gwa nwa ha na ịbụ the enemy bụ onye iro ha so ọnwụ na ị chọrọ ịwork with them you need to create a system that their child will be attached to it then you breed a new child from that region ọnwụ na ọkwara nke ha nwere kịta vampire and virus ọgaha work that is why ị na-agba mmiri n'okwute ị na-agba mmiri n'okwute etu na ọgwụ eziokwu na gwa gị the same thing a na-ekwu na em um, jizọs ga-enyere anyị aka that is exactly the same thing because nwa bekee living from africa 90% of nwa bekee si economy come from africa so ka ezikwan ka isi wee che chere na that nwa bekee created a god to give you to save you the same nwa bekee is eating from you o nwere meaning it make no sense o make any sense so the same thing anyị na-ekwu na we are moving with these people our brother nwanne gịnị bụ brother brother ka mekwa ya brother o mekiri any sense o mekiri any sense but ị na-achọ ịgwa ndị be anyị okwu ọ dịghị ka nwanne ama na eziokwu na-afụ ụfụ but ọ wụzi nke this lent eziokwu na-afụ ụfụ ma ọ bụghịzi nke lent bụ na mmadụ ga-ajọs nọ blind himself totally as a madman no eziokwu na afọ ofu yes but ọwụzi nke iberibe ọwụzi nke iberibe enwere mmadụ ịbụọ na na na na na na na-ejọ and so what and so what emebeghị eme ndị ijọ si ha nwee ha nwe biafra ndị igbo asị ha nwe ejebeghị eje ejebeghị eje ọgwụgwọ ka ebule ga eje jọ ebe akụ na-achị kpọrọ m je tinye anya be ha anya na-azọgodi ndị nwe afa ndị asị ọha nwenwe ndị asị ọha nwenwe <laughs> na ndị be anyị chee eh, na uche biko ke kpụrụ na uche anụmanụ na-ekwudi okwu o nwere ege na-akwụ ụgwọ ndị asị ọha ndị asị ọha nwe disi anụ kwuru okwu na fesbuk today ịma ihe o kwuru ọ sị na anyị na-akpọ ndị mba mmiri awa junior brother na ha adịghị comfortable with it na ha adịghị comfortable na anyị na-asị na ha wụ junior brother anyị so ihe a ọnwụ na ị na-eche uche this thing will give you an insight go to igala igala na ndị Igbo nụrụ ọgụ for hundreds of years judge wes go and ask question igala na Igbo nụrụ ọgụ for hundreds of years ị chere ha echefugo ha echefubeghị so kedu ebe ị ga-agbakonye the history now e just to go and begin to bandage wounds bandage wounds wa bandage wounds no ọ naghị eme ya ụtọ anyị dozi nwụpụta wee ndị igbo most of ndị igbo anaghị eche uche ha ma because that's why ha ji nụsị ọgụ the next day ha niile anakwa the same place e mere abandon property all of them bildkwa empire again orukwa echi enwe ka esi wee mekwa mbode asị ambode emechie e, e, e, ihe emechie trade pay emechie give them new land another place alaba emechie nwanne kwa o mere 1967 ọ bụ new thing ọ bụghị new thing ọ bụrụ ihe ọ fụrụ ịghọtago so that is the game ọ bụrụ na anyị achọghị ịmụrụ ihe nwanne aka anyị adịghị ya anyị gbawo ndị nsọ ala ihe anyị mawụ ndị na-asụ igbo si na ha chọrọ iso ihe anyị na-eme good and fine ị na-akwa na-asụ igbo ịchọrọ iwe nsọ ala give us nwa gị give us your child we make your child igbo wuti nsọ ala ọsọ gị bụrụ onye kafakados wuti nsọ ala ụmụ ibe ka ọ dịrị na mma na ndị mmadụ ọgụ na kọl biko